AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara anyị niile nke ọma n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji nọkọ n'ụbọchị taa ma tụgharịa uche leba anya na ihe gbasara ezinụlọ anyị ọ ga-adịrị gị na mma onye nwe m ga-agọzi gị n'ezie ụbọchị gara aga mgbe anyị na-achịkọ isiokwu a ọnụ anyị sị na ụbọchị taa na anyị ga-abụ ndị ga-eleba anya mata ma ọ dị ihe ndị nke pụrụ ime ka mmadụ ghara ịbụ onye nwere ike inwe mkpebi nke aka ya otu n'ime ihe ndị ahụ bụ na nne na nna bụ ndị na-eme ka anyị ghara ịbụ ndị ga-enwe ike nwee mkpebi nke aka anyị mgbe ha chere na anyị etobeghị na anyị erubeghị ịgbazi ihe na anyị erubeghị inwe mkpebi nke ga-enyere anyị aka na ndụ nke a eme anyị aghara ịbụ ndị ga-emata ọ dị ka ikike na ihe ndị nke anyị pụrụ ime nke dị n'ime anyị anyị abụrụ ndị na-ala azụ n'ikpebi ihe nke kwesịrị ka anyị onwe anyị mee nke abụọ bụ na ọtụtụ n'ime anyị bụ ndị ụjọ na-adị n'ime ndị na-atụkwasịghị onwe ha obi ọ bụ ya na-eme mgbe ụfọdụ anyị anaghị enwe ike nwee mkpebi nke kwesịrị ekwesị anyị amaghị ihe anyị pụrụ ime ọtụtụ mmadụ na gburugburu ebe ọ bụla nke anyị nwetara onwe anyị matakwa gị onye mụ na ya na-atụgharị uche na ekwensu bụ onye nọ na-amasị ịhụ na anyị na Chineke nọ n'udo ọ bụ ya kpatara ọ na-eji etinye ụjọ na enweghị nchekwa n'ime obi anyị mee ka anyị bụrụ ndị na-apụghị ịmata ihe ahụ nke Chineke tinyere n'ime anyị ma chọọ ụzọ ghọta ma so ụzọ nke Chineke kwadobere anyị n'ụzọ dị otu a ọtụtụ n'ime anyị anaghị enwe mkpebi n'ihi na anyị amaghị ọdịka ịhụnanya nke Chineke hụrụ anyị anyị amaghị ọha ka ikike nke Chineke tinyeworo anyị n'ime anyị amaghị na anyị pụrụ ime ihe niile site n'ikike nke Kraịst onye bụ ike anyị na Chineke pụrụ inye anyị ikike mee anya bụrụ ndị ewulitere elu na amamihe nke ga-enyere anyị aka inwe mkpebi nke kwesịrị ekwesị nke atọ bụ na ọ dị ọtụtụ n'ime anyị ndị ọ na-amasị ime ihe ga-atọ ndị ọzọ ụtọ ịjụ ndị mmadụ esi otu ole eme nke a asị gị emena ya n'ụzọ dị otu a anyị na-achọ ka mmadụ were aka ya na-atụrụ anyị ihe nke anyị kwesịrị ime mgbe ị na-achọ izu n'aka ndị ọzọ etufula izu nke gị lee anya onye ahụ ị na-ele anya ka ọ na-atụrụ gị ihe ndị a ka ọ na-ahaziri gị ihe a ị maara ma ọhụrụ gị n'anya ị maara ma ọ chọrọ ọganiru gị ọ bụ ihe mwute na ụfọdụ n'ime anyị ga-anọọ echere ka a sị anyị lee ihe ị kwesịrị ime tutu anyị enwe ike mara ihe anyị ga-eme ọ bụrụ na ị nọgidesie ike n'ime ndị dị otu a na-enweghị ike ịghọtasị na Chineke emewo gị dịka o si mee gị n'izuru oke na mmadụ n'ezie ị gaghị enwe ohere ibi ndụ nke ị kwesịrị ibi ị gaghị enwe ohere nke ibi ndụ nke ịchọpụta ihe Chineke kwadobere gị gaa hụ na n'ikpeazụ ị ga-abụ onye nke ndị mmadụ ga-esite n'ime gị na-ebi ndụ nke ha onwe ha mgbe ị na-eme ihe ndị mmadụ gwara gị ọ pụtara na ndị ahụ na-ebi ndụ ha n'ime ndụ nke gị o kwesịghị ekwesị ya ka anyị ji na-atụgharị uche na ihe dị otu a n'ụbọchị taa nke anọ bụ otu ihe nke na-akpata anyị enweghị ike inwe mkpebi bụ na ụfọdụ n'ime anyị ụjọ dị anyị n'ime ka anyị ghara ịdaba na aghọm ndị a bụ ndị otu ha si bulie onwe ha elu otu onwe ha si ju ha afọ ya eme ha ha naghị enwe ike ime ihe ha kwesịrị ime ka a ghara ịsị onye a ọ bụkwa onye aghọm pụrụ ịghọ ya eme ha ha apụghị inwe mkpebi mgbe ọbụla ka ndị dị otu a na-anwa inwe mkpebi ime otu ihe ma ọ bụ nke ọzọ ma ha pụghị ime ihe ọbụla chetakwa na anyị na-eme ka o doo anya na ntụgharị uche nke a sị na ụzọ ị ga-esi mara ma ihe ị na-eme ọ bụ nke kwesịrị ekwesị ma ọ bụ nke na-ekwesịghị ekwesị bụ ịmalite ma ọ bụ ịbanye n'ihe ahụ nke ị chọrọ ime naanị mgbe ị bidoro mewe ya ka ị ga-achọpụta ma ọ bụ ihe kwesịrị ekwesị ma ọ bụ ihe na-ekwesịghị ekwesị ma mee ihe ahụ nke obi m gwara m ma ebu nke ga-enyere m aka ọ bụ ya bụ ihe anyị na-achọ iwepụta n'ihe ndị a niile ọ bụrụ na ịtụgharịa uche n'ihe ndị a dum nke agụpụtaworo nke gbasara enweghị mkpebi otu ihe ị ga-aghọta bụ na enweghị mkpebi abụghị agwa ziri ezi ọ bụ agwa ọjọọ e kwesịrị iwepụ ihe ndị a n'ime ndụ anyị site na ịmụ inwe mkpebi mgbe obi gị gwara gị si lekwa ihe a bụ ihe kwesịrị ime na ihe a bụ ihe ga-enyere gị aka na ndụ biko ana m arịọ gị n'ụbọchị taa mesie obi gị ike ana m agba gị ume jisi ike ihe ahụ nke chọrọ ime banye n'ime ya ị ga-ahụ na ihe nlụpụta ya ga-abụ nke ga-ewetara gị ọṅụ nke ị ga-ejikwa ma nye Chineke ekele ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị 你。 tinye kraịst ka anyị ji na-ekele ndị Seventh Day Adventist Church Choir ụmụ ọcha na ichekwutara anyị ka anyị enwela chi ọzọ tinyere jehova unu emeela na abụ ọma unu nyere anyị ka chineke nọnyere unu onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma onye na-ege m ntị n'oge dịka nke a ọ ka bụkwa n'oge ndị Igbo ebe anyị na-atụle uche ụzọ esi agbanarị agụụ anụ arụ n'oge dịka nke a ihe anyị na-atụle uche taa bụ agụụ ịkwa iko budata isi onye nwanyị a na-arịọ amara a na-arịọ nghọta pụrụ iche n'ime ihe anyị ji mere isiokwu n'aha Jizọs bụ onye nwanyị. Emen. agba nke atọ na ihe anyị na-atụle banyere agụụ nke anụ arụ bụ agụụ ịkwa iko agụụ ịkwa iko ụfọdụ na-akpọ ya lọst n'okwu bekee ndị ọzọ na-akpọ ya debauchery ọ bụ ọchịchọ nke sitere n'agụụ ihe ọjọọ nle dị iche iche ke dị n'ime mmadụ ke na-edula n'ọdịdị na onye enweghị ihere n'anya hmm. okorobịa okorobịa hụrụ mama kara nka na ala bekee ị chọrọ ịga ala bekee okorobịa <laughs> gị nwee biri mama gị ọwụ switi na shuga gị ihe na ọ na-emekwa gị agụụ ikwu iko wee ihe du gị na-aga ala bekee ihere ihe na n'anya mama kara nka hụrụ okorobịa na-asị ya nga hụrụ m akwụkwa mbebi ihere ọ na-emekwa gị agadi nwoke ebiri papa m ebiri nna m hụrụ agbọghọbịa na-asị ya elekwala isi awa akwa m okorobịa ihere ọ na-emekwa gị gị okorobịa na onye nna na-ahụnye ụmụaka aka n'ike ihere ọ na-emekwa gị gị onye bi na pọblik yad mgbe niile nwaanyị gara ịsa ahụ na batrum na agbachi akpachi gị were anya na-agbafe ya ịga ile onye gba ọtọ ihere ọ na-emekwa gị gị onye na-ere ihere ya n'ahịa Draịva. Draịva na-aga mbọmchi ihe na ọ na-emekwa gị ịnyara moto si na-aga ugwu awụsa ma ọ bụ eh, eh, eh, mpaghara obodo ndị ọzọ gị gbaya ya breki n'ụlọ ndị ashawo ịnọtụcha gị nyakwara moto gị gawa ihe na ọ na-emekwa gị gị onye na-eme nkesa ndị Igbo na-akpọ kezaya ịga nwa ụkụ ka gị ga nwa ka gị ga nwaanyị ka gị ga nwaanyị ka gị si ebe a gị ga ebe a gị si ebe a gị ga ebe a ihe na ọ na-emekwa gị gị onye butere ọrịa bunye nwaanyị bute ọrịa bute bunye di ihe na ọ na-emekwa gị okorobịa okorobịa kwere chinasa nkwa kwe ụlọ akụ nkwa ikwe ya nkwa gị donye mmanya gị na ya nọ dịka di na nwunye ya bịa ụlọ ya eshie nri unu erie site na-agụ ihe ọjọọ unu enwe mmekọ dịka di na nwanyị ihe na ọ na-emekwa unu ihe na ọ na-emekwa unu agbọghọbịa nwoke na-abịabe kwụ ụgwọ isi gị na ke nne na nna gị gị kwalie n'ụlọ gawa na ke nwoke esi ndomi a na-akpọ gị switi na shuga ihe na ọ na-eme ihe na ọ na-emekwa gị ihe na ọ na-eme gị ekwuo n'ụmụ gba gị sị ọwụ onye chọrọ ịlụ gị ihe na ọ na-eme gị ihe ọ na-eme gị na flex ibe gị nọ na na streeti ebe na-akwụla venue ebe a na-aga ịlụ ha ị nweghị venue ị nweghị flex ị nweghị anything mana ịgbaba n'ụlọ nwoke ihe na ọ na-emekwa gị akụ ịkwa iko na-eme mmadụ ere ihere ya n'ahịa onye ozi ọma vu megafon gacha ozi ọma gawa ịchụ nwaanyị ihe na ọ na-emekwa gị ihe ọ na-eme gị <laughs> chere dị ka m kọrọ unu otu akụkọ o nwere mgbe anyị na-aga ọma n'ụwa otu nwaokorobịa onye so anyị na-aga ọma, o jikwa onye ya kọrọ anyị akụkọ anyị agala oziọma o gacha oziọma na-akpọ morning cry iti mkpu isi ụtụtụ anyị larịa ya laghachi azụ ebe ahụ ịga ịchụ nwanyị onye ọ gara ịchụ ga-abụ nwa agbọghọbịa ọ nọ n'isi ama ha tichaa mkpu okwu Chineke n'isi ụtụtụ nwa agbọghọbịa asị ya onye ozi ọma ichegharịala ya sị ya ama m ihe ị na-akọ <laughs> ya sị ya onye ozi ọma ichegharịsịala hmm, ihe na-eme ihere ihe na-eme ihere abụ ohi naanị ihe na-eme ihere abụ ma apụ mmadụ gbaa ya ọtọ ọ sị anyị na ọ dịkwa ụkwụ ya ji ala ụbọchị ahụ ya tụkpa ahụsị ya na ozuzu ngawa ebe a ọ dị ka onye ọbụla ọ hụrụ asaghị onye ozi ọma ihe o ji na-achụla ndị mmadụ ọzọ ya ji lụọ bụ ya kọrọ anyị na na ụkwụ tọrọ ya ala na onwe ụzọ esi ala hmm. nwanyị mmadụ makwa na arụghị bụ ụlọ nsọ ke chineke nwoke mmadụ ịmakwa na arụghị bụ ụlọ nsọ ke chineke na onye ọzọ onye ọzọ ekwesịghị ịhụ ọtọ gị anya na-abụ onye ahụ chineke doziri gị na ya abụọ agụụ ikwa iko agụ ịkwa iko edubarala ụmụ mmadụ ejizi fon eso ọtọ nwaanyị na eso ọtọ ya na-ezigara nwoke nwoke ese ọtọ ya zigara nwaanyị a na-anwụrụ a anwụrụ ibe ana fia agụ ihe ọjọọ agụ ịkwa iko ọ na-eme mmadụ ere ihere ya n'ahịa o ndị WhatsApp si gị na ọwụ end to <laughs> iwe onye iberibe vat <laughs> ịma ihe end to end so ịma na end to end a na in between na ndị whatsapp nọ n'ime na a na-ahụ ihe ị na-eme ịrụọla arụọ si n'ihe ndị a wezụga onwe gị ma bie ndụ pụrụ iche mee ka uche gị zie ezie agbọghọbịa si n'ụlọ nne na nna ya laa na di okorobịa jiri ụzọ ziri ezi kpọbata nwa agbọghọbịa bịa bịa lụọ ya ọ bụ na-agụụ ịkwa iko gị na-akwa iko na-akwa iko ịkwa nka gị kwa nka ọtụtụ n'unu na-eburula nkọcha pụrụ iche ibuke nkechi ibuke ụlọma ibuke chinasa ibuke ngozi nkọcha dị iche iche n'otu isi gị naanị akwụkwọ ma ndị si na-agụrụ ịkwa iko yie ime gị si na ị ga alụ ha gị gọnarị ha gọnarị ha na ha gara nwoke ọzọ chineke amaala nke mba eziokwu ọ maala kemba eziokwu ọ maara eziokwu ọ na-ekpekwu ikpe ziri ezi ọ ga-ekpe dị gị ikpe kwuo okwu eziokwu nwere onwe gị nwa chineke kwuo eziokwu nwere onwe gị nwa chineke kwuo eziokwu nwere onwe gị agụụ ịkwa iko agụụ ikwu iko edubala ọtụtụ ndị na ụmụ agbọghọbịa na-agarịzi n'ụzọ dịka ndị gba ọtọ ojiji dị iche iche ihere ala etim shot etim bọm shot etim shot etim e, e, e, ngwakpọchịọ na aha ihe ahụ unu na-eyi mmadụ bịa ya akpa isi ka ma agwụ ihere ala ala n'anya gị onye ọbụla na-eme ihe ọbụla ọ na-eme nke ihere na-adịzi ya n'anya efu ka ịbụ akwụkwọ nsọ na-adụ gị ọdụ na ihe ndị a bụ agụụ anụ ahụ gbuo ha mee ka ha nwụọ ha bụ ọchịchọ anụ ahụ gbuo ha mee ka ha nwụọ agụ ihe ọjọọ na-edubara ọtụtụ ndị ha bụrụ ndị eduhiere eduhie gị onye agụ ihe ọjọọ na-agụ ị ga-azụrụ kanta otu ụbọchị n'ihi na ihe naanị na-edu gị bụ ihe anya gị na-ahụ ụmụ agbọghọbịa ekwesị edurula ụmụ mmadụ duru ụmụ mmadụ a na-ejizi fom eme ike were fom eme eme ihe dị iche iche iji megharị mmadụ anya ịbụrụ onye ihe naanị na-eduga bụ ihe na-ahụ n'anya ifuru efu okorobịa chọrọ ịlụ nwaanyị kperenụ chineke agbọghọbịa kperenụ chineke ka ọ chọtara gị di ka aka gị ọ chọtara gị nwunye ka aka gị ka gị na ya nwee ike biri n'udo marieji abụ n'ihe a na-ele n'anya naanị marieji gabigara ihe anya na-ahụ ọ gabigara ike buru ebu na ike tara ata ọ gabigara ọ gabigara ara buru ebu na ara tara ata ọ gabigara ahụ buru ebu ọ gabigara imi ogologo ọ gabigara ụkwụ nse ọ gabigara ahụ roborobo ọ gabigara ahụ ọrọbọ ọ gabigara ihe niile dị iche iche ndị anya na-ahụ ọ gabigara ha ị ga-enwe ahụike ị ga-enwe ndụ zuru oke ị ga-enwekwa udo zuru oke ego ha agaghị ala n'ụfụrụ ị gaghị na-akwa alụmiko ihere eme gị mgbe mgbe nwoko mmadụ jidere gị na nwunye ya ị nwere ike were ala gị nye ahụla m ebe mmadụ ji kpụrụkpụrụ ala n'ihi na di nwaanyị jidere ya sị na ya na-aga imebo ya ya sị ya gịnị ka ya ga-emere ya sị na ala ya ahụ nọ na roundabout nọ ihe ya chọrọ ya sị na o were <laughs> a ga-eweta ya sa wota na a ga-eweta dọkụmentị eweta dọkụmentị ya asan ya onye ibe ala anọ ọkwa ọrụ anọ ya sain ya dude ọ gara larịị ezinụlọ ama otu o jiri gaa iji iko ihere emegbuola anya wefuo aka n'ihe ọjọọ na ọ na-eduba ọ na-ere ezinụlọ ọ na-alabisi ọkụ ọ na-eme ihe niile dị iche iche mmadụ nwere ha niile ala n'iyi arịrịọ mbụ na onye nwe anyị ga-anapụta gị na-abụ ihe ọjọọ nke na-eriela gị ahụ rie gị isi rie gị ụbụrụ rie gị ọmọ ma mee ka mmụọ chineke rie gị isi rie gị ahụ rie gị ome ka ị nwee ike bie ndụ zuru oke n'aha jizọs kraịst bụ onye nwe amen amen amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 637224 070 63637224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo